Okotoligba erugo nke na-afịa n'ihu akwụkwọ a na-akọwa na ndị uwe ojii akpọrọgo Blord ịghọtago dịka Veronica Blackman kwuru n'ogbe anụnwa n'ihu akwụkwọ ya, dịka ya bụ nwokorobịa si ekwu, ọ na-akọwa na ọ dị ka “aka ya dị n'ife melụ Blord maka na ọ pụta o wepụtasịa ife niile na okwu niile Blord saa ya,” mgbe ọ na-agwa Blord na ụfọdụ ndị mmadụ na-ekpesa na nya bụ aapụ Blord na alụ. eji eziga ego ma ihe nke ọbụla ejigasị eme ihe gasị na ya bụ ife na-enye nsogbu karịa ma bilọdụ ga azachighị ya n'ụzọ dị mma bilọdụ asị ya mpapịa nna ya ebe ahụ ya jee gwa ndị mugu niile na ya na-ekwu ihe a ha gaa na ụlọọrụ fadị na asaba ịma ụdị fa wewepụtacha ọtụtụ mkparị bilọdụ nyere maka na ọpụta wee na-asị na otu anụnwa akpọrọgo bilọdụ wee kpọchie ya na ọ nọ n'ime na ọ chọzi ka ọ malụ ndị bụ ndị bilu ọdụma maka na ịma na nwanne anyị nwoke a mgbe ụfọdụ ọ na-ada etute ọ ọbụrụ nke egwuregwu ewetago na ọ chọzi ka ọ malụ ndị bụ ndị bilu ọdụma ka ọ maa na otu ọ na-asị na o nwere egbu nwee mpụ maka na ihe ọ na-agwa very dark man enọ n'ọnụ oyibo ọsịa na ọkịa dị in french ewetago na naanị ya bịara aga abịabịa kọwa ọnụ na ọ chọzi ka ọ malụ ife ọ ga-eme otu anụ wee si wee kpọrọ ya nya dịka m si wee ghọta nọọ veri dark man ee eh, ife mkpesa niile o de n'isi bụ ile ọdụ ka ndị uwe ojii ji wee kpụrịa ịghọtago e maka na otu o si wee na-ekwunye ya ife sị na ọ pụtakwa nwa sị ka m nweta elu nnukwu unu na-anụ ọ dị ka veri dark blakman man a ga-emeri bilod ọ dị ka ọ na bilod ọ na o nwere ọ mara mmadụ maka mmadụ a ga-enwechi udo ego onwe ọ ga-ama mmadụ o kwesịrị ime ha na-akpọ kọntaktị mana ada ama ama tata ka m mere ife onyonyo gbasara anya bụ nwanne anyị nwoke ịghọtago n'iru akwa m nke ọzọ wee na-adụ ya sị ya ya abịazina n'iru akwụkwọ ekwu ụda ego n'onwe na ndị efcc na anyafe adịkwa ebe niile o nwere ike ha afụ ya bụ ife onyonyo a n'ọzọ dịka ibie na o ike ọ na-ekwu ee na ọ bụrụ milionia na bilionia ka ọnwụ ee na oge ogoopịọta e ekenezie ee nkere ha na-akpọ asụnọ e 650 million go nke nwa 350 million onye ya dị na Lagos 100 million ịnwetago ụdị ife a dịrọ mmiri na-ekwu n'iru akwụ mmadụ nwere ike ịtọlụ onye metụtara gbahasị ya e wetazie 20 bilion ọ ya sị na ọ nwere maka na n'iru akwụkwọ gwa anyị na ọwụ bilion ya ekwuchara m ya tata ọ gabedu awụ ole ewee sị na abịa okpuru ya ewetago nwee sị ka ngwakwa ya ka ị malụ hmm, ọ nke na-afịọ n'iru akwụkwọ kịta na mana veri dark man apụtago wee na-enwe aṅụrị na na-akpọrọgo bilọd kpochie kọrọrọkwanụ m otu a n'ọnụ daalụ